highlifeng.com. Ayebenu, ayebenu, ayebenu n'igwe zukọtara ka ayebenu. Ikwere ekwerela. Ayebenu, ayebenu, ayebenu n'igwe zukọtara ka ayebenu. Eche echetala. Ayebenu. Ayebenu, ayebenu ka ayebenu. Ayebenu.

ọmụ ọkụkọ ọkụ ọkụ ụfụ nne mụrụ anyị niile